Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 19, Dialogue for Listening. Ikekwe, aga m iwetara gị ọjị ma m bịawa. Imene, ma ọ gụkọ ihe, aga m ibutere gị mmiri. Hafụ, echegbula onwe gị. ọrụ machikwe aga m ịpada otu aba mmiri ọkụ ma ọ ebele mmiri ụbọchị niile ga-eweta mmiri n'ihi ke aga m ịgbalị wetakwa n'otu ehi enyere onwe gị nsogbu si n'ugbu a gawa aga na-emekarị otu ahụ ọ maka ịhụnanya ị nwere n'ebe m nọ enyi m nwoke oge agaala ka m gawa ọ dị mma yọọ ngwa ngwa Dialogue for practice with build-ups. Ikekwe. Ikekwe. Ọjị. Ọjị. ikekwe aga m iwere agha ọjị ma m bịawa ikekwe ụkọ ụkọ ụkọ ihe ụkọ ihe ivu ivu ivute ivute imene ma ọ ụkọ ihe aga m ivutere gị mmiri ma ọ ihe aga m hafụ echegbula onwe gị hafụ echegbula onwe gị ịpa ịpa ịpada ịpada aba aba ọkụ ọkụ ebele ebele ọrụ machikwe aga m ịpado otu aba mmiri ọkụ ma ọ ebele mmiri ọrụ machikwe aga m ịpada otu aba mmiri ọkụ ma ọ ebele mmi ụbọchị niile ga-eweta mmi ụbọchị niile ga-eweta mmi ịgbalị ịgbalị ehi ehi n'ihi ike aga m ịgbalị were akwa n'otu ehi n'ihi ike aga m ịgbalị were akwa n'otu ehi nsogbu nsogbu enyela onwe gị nsogbu enyela onwe gị nsogbu shite shite or site site gawa gawa ịkara ịkara ugbu aga m na emekarị otu ka otu ka aha ịhụnanya ịhụnanya ịhụnanya ịhụnanya ọ maka ịhụnanya ị nwere n'ebe m nọ ọ maka ịhụnanya ị nwere n'ebe m nọ enyi m nwoke oge agaala ka m gawa ka m ọ dị mma yọọ ngwa ngwa ọ dị mma yọọ ngwa ngwa Dialogue for practice without build-ups. Ikekwe, aga m iwetara gị ọjị ma m bịawa. Ikekwe, aga m iwetara gị ọjị ma m bịawa. imene ma ọ ghọkọ ihe aga m ivutere gị mme ha ma ọ ghọkọ echegbula onwe gị hafụ echegbula onwe gị ọrụ machikwe aga m ịkpara otu aba mmiri ọkụ ma ọ ebele mmi ọrụ ma machikwe aga m ịkpara otu aba mmiri ọkụ ma ọ wee mmiri ụbọchị niile ga-eweta mmiri ụbọchị niile ga-eweta mmiri n'ihi ike aga m ịgbalị wetakwa n'otu ehi aga n'otu enyere enyere onwe gị nsogbu site ugbu a gawa a ga na-emekarị otu ka ahụ a gawa a ga na-emekarị otu ka ahụ ọ maka ịhụnanya nwere n'ebe m nọ ọ maka ịhụnanya nwere n'ebe m nọ enyi nwoke oge agaala ka m gawa enyi nwoke oge agaala ka m gawa ọ dị mma yọọ ngwa ngwa ọ dị mma yọọ ngwa ngwa Dialogue for comprehension. Ikekwe, aga m ewetara agha ọjị ma m bịawa. imene ma ọ gụkọ ihe aga m ivutere gị mmiri hafụ echegbula onwe gị ọrụ ma chikwe aga m ịpada otu aba mmiri ọkụ ma ọ ebele mmiri ụbọchị niile ga-eweta mmiri n'ihi ike aga m ịgbalị were akwa ehi enyela onwe gị nsogbu site ugbu a gawa a ga na-emekarị otu ahụ. ọ maka ịhụnanya ị nwere n'ebe m nọ enyi m nwoke oge agaala ka m gawa ọ dị mma yọọ ngwa ngwa Drill 19.1 Comparison ahịa Ọnịsha ka ahịa Aba Ekeọha Ekeọha ka ahịa Aba ori anyị Ekeọha ka ori anyị eji nna m ka ori anyị ezinna gị ezinna m ka ezinna gị uyi anyị nwunye anyị kechi nna gị ụyọkụ unu ụyọ anyị ka ụyọkụ unu ụyọ a ụyọ a ka unu nga ka aha uyo aka nga ka aha nga nga aka nga ka aha Part B Useful Word ọsọ ọsọ ịgba ọsọ ịgba ọsọ Chijioke Chijioke Ndụka chiri ịma ihe ịmata akwụkwọ Ndụka Chidimma akwụkwọ ide Ndụka Chidi ide akwụkwọ gị ka Chinụgị kachi dị ide akwụkwọ iri nri nnu kachi dị iri nri ya ọ gị dị ịrị iri nri ịgba ọsọ oge kachi dị ịgba ọsọ mụ oge ka m ịgba ọsọ ime ngwa ngwa ọ ga eka m ime ngwa ngwa Chijioke ọ ga-ịka Chijioke ime ngwa ngwa la mma ọ ga-ịka Chijioke la mma l'ike oge ka Chijioke ike ivu oge iji oke ivu mma oge iji oke mma ike ọ gị ka Chijioke ike Drill 19.2 Drills on comparison using the subsequential form of ekara. Part A New words Irha Irha ịra ọnụ ọnụ ịma mma mma ahịa Ọnịsha vuru ivu karịa ahịa Aba eke ọha eke ahịa Aba

Uyi a uyi a mara unu ka aha uya a mara mma ka aha ọgwụ a ọgwụ a mara mma kara ka ahụ Ịrụ ọnụ ọgwụ a rụrụ ọnụ kara ka ahụ Part B Useful Words Ịkpọ Ịkpọ ịgbọda ịgbọda ndụ gị ime ngwa ngwa kara chide iriri ka iri nri Karachi dị mụ aga m iri nri Karachi dị ịrụ ọrụ aga m ịrụ ọrụ Karachi dị Chijioke aga m ịrụ ọrụ karịa Chijioke imechala oge aga m imechala oge karịa Chijioke amakọ Amaka ọ gị mechala oge kara Chijioke inwe ike ike kara Chijioke mụ amakọ gị inwe ike kara m igbute azụ amakọ gị igbute azụ kara m unu unu gị igbute azụ kara m kpọrọ mmadụ unu gị kpọrọ mmadụ kara m End of Unit 19.